ndị Igbo ekele m ụnụ ọwa nna unu nwoke oke nwa ndị Igbo na-ekwu ọ nwere obere ihe m chọrọ ịkọwa n'ụbọchị taa ihe gbasara nke a ha ji anapụsị ndị mmadụ ego ike ndị amụsụ abịa n'ala Igbo nna nna ya gbara mbọ ka ha wee tupu amoosu n'ala Igbo abịa na every famili enwere n'ala Igbo enwere mmụọ eji wee stand the family and that mmụọ na-achọ ihe ọjọọ ọ na-achụ ndị amoosu ọ na-ablọkụ ihe ọjọọ ịbata na the family maka na famili ahụ nọ ya n'aka ọ ya the foundation of that family beta ọka bịara ndị mmadụ ebido ụka gbarịtaziere mmụọ ahụ azụ ndị amụsụ aha eje aka mmụọ na-enye ya nne na-eyuzizi mmụọ ahụ against the family taa ka amụsụ si webata na that family ijezie gba afa ọ na-apụta amụsụ na-ada n'afa gị ụfọdụ a na-agwa ha na ọwụ mmụọ nọ n'ebe nna ha nọ na dia famili na-ata ha amụsụ ọwụrụ mmụọ ha na-ata amụsụ afa furu mmụọ ahụ fụọ amụsụ bete kama onye gbara dị afa akọwanwe ya ọfụma maka na ihe ndị amụsụ ahụ na-emewo haja haja haja aka mmụọ na-enye ya nne na uzuzi mmụọ against the family maka na onye na-enye mmụọ nne ka mmụọ ma otu a ka ọ dịkwa n'obodo e nwere obodo gbarịtala mmụọ ha azụ ọ bụrụ ndị ụka ha eje mebie ebe mmụọ ahụ na-anọ maka na ịma mebiwo mmụọ imebiri ebe ọ na-anọdụzi mmiri na imebigo dị mmụọ den efil ya na dị mmụọ emebigo ya ndị amụsụ je eje aka mmụọ ebe ọ nọ na-enye ya nne na-eyuzizi mmụọ against the obodo ifo na-enwezi ihe ọma ịnọgafụ obodo ya nwere obodo ị ga-awụ ịbata bifo ọ famili ọ ga-awụ ịbata bifo ihe ọma everybody na-eme ọfụma ọmụmụ na karị but ịbịazie this time na enwezi ihe ga na anụ ụfụ ụlọ ochie ụlọ elu ochie enwezi ndị na-eme ọfụma dị ya a na-agba mbọ dịka nara agba den ije gbaa afa amụsụ na-apụta n'afa gị ị mara na ọwụ ihe mmụọ na-eprivent amụsụ n'obodo ahụ na ụnụ ala ya azụ ma ọ na the family de ndị amụsụ ahajaka ya were na-atọmentizi the family ọ dị obodo and anaghị eke amụsụ eke maka na ndị amụsụ dị ka ndị mmiri ha nọ the whole world aja ka a na-enye amụsụ ka esi enye ndị mmiri maka na ndị mmiri pụta n'afa gị ihe a ga-enye ndị mmiri wa aja and abịa na afa na ndị ndị mmiri pụtara n'afa gị ha na-ahajak ihe ọma gị ụta aka ndị amụsụ si adị ha bịa na the family ha were dị mmụọ na-enye ya nne ha hijack every good thing na-abịa na the family hijack destiny of everybody nọ na that family then enwezi onye na-agba mbọ ga na-eme ọfụma ịdị serious ka ịgba aka iku na ya ha nwa pịa 20 percent ya m na-ekwu na ọ dị na many family n'ala Igbo ọ sị na ihe bute ihe isi ike n'ala Igbo so aja ka a na-enye ndị amụsụ na amụsụ pụtara n'afọ gị dibịa sị gị na ọ ga-ekere gị amụsụ si ya chọrọ gị aja ndị amụsụ maka na aja ndị amụsụ ahụ a na-achụ uwe ha aja wee gburu isi gị n'aka ha wee gbara ihe ọma gị niile n'aka ha gbara gị na aka gị n'aka ha anyị nye ha àjà ahụ ha rie àjà ahụ ha ga-ahapụrụ gị ha ga-ahapụ ndụ gị ha ga-ahapụ ha ga-ewepụ aka n'ahụ gị maka ha amụsụ nwere very strong law na guide ha so ọ wụrụ ịbịa kewa amụsụ meni dibịa ma ihe m na-ekwu na betu ha nwa anaghị ekwu okwu ịchụ àjà amụsụ ha maka na àjà amụsụ ahụ siri ike ndị amụsụ na-adị very strong o siri ike e nwere ịchụ àjà amụsụ ahụ iwuru dibia dị àjà gaa ị ga-enwe atak so ị ga-eme ekishọ na ikenga gị na ikenga gị dị ativ bifo na-achụ àjà amụsụ onye mere emenye ọdịma na ha akọta ya abụghịzi okwu ege na a ga-ekere gị ndị amụsụ a ga-eme nke a ga-enye gị a ga-etinye gị na mmụọ ha ha ga-ejetụ gị na-arụsị obodo nke ha nọ ọma nchọnwụrụ gị amụsụ maka na ihe eji ata gị dị amụsụ wụ the foundation of your family ebe ahụ ka isi wee too ebe ahụ ka isi wee puo tụọ ya nwa ọ ka esi achụ amụsụ anda aja ahụ ime abalị ka eji achụ ya aja ndị amụsụ Eh, so onye ọbụla ga-agwa gị na ọ ga-ekere gị amụsụ ndị amụsụ ị na-ewesta ego gị ị ga-ekegide ndị amụsụ ọwagwụ agwụ and abịa na ihe gbasara amụsụ ọ wụrụ ihe omenala anyị mara na ndị famili agaghị emenwe agri ka a hazikwe dị mmụọ bak na-achụ amụsụ na the family ka o bido fight ọkwa ndị amụsụ bak den gị nwa ị chụọ dibịa ga-achọrọ gị àjà ndị amoosu nke a wụrụ ihe omenala ị ga-emenwu ya n'iwu ya maka na amoosu nọ worldwide ị ga-emenwu ya n'ala awụsa ị ga-emenwu ya n'ala yoruba ị ga-emenwu ya n'iwu ya ọ wụrụ ihe omenala so m ka m gwa unu ya maka m ji agwụ ekwu na ịgwọ ọgwụ ọjọọ a awụrụ omenala igbo maka na ọwa amoosu butere ịgwọ ọgwụ ọjọọ n'ala igbo amụsụ enwere amụsụ dị mma amụsụ for destruction amụsụ na-eme ihe ọjọọ ya ka ya mere nji gwakwa ụnụ na-ejiri ọgwụ achụ ihe ọma maka na ọwa amụsụ butere igwe ọgwụ ọjọọ a na-agwụ n'ala Igbo kịta so ọnya ka m sị ka m kọwara ụnụ ịmara na amụsụ na-apụta n'afa gị stedi chọọ dibịa ga-achọrọ gị àjà ndị amụsụ ka ịdị frii. from amosu and ịchụ aja ahụ achọrọ gị aja amụsụ ahụ ọ ga ị ga-afụ ihe dị iche na ndụ gị ọ ka m kọwara ụnụ n'ụbọchị taa ọ kọọ ha m n'ọnụ ndewone